akwụkwọ ozi mbụ nke pọl onyeozi degara ndị kọrent ndị kọrent nke mbụ isi nke mbụ pọl onye a kpọrọ ịbụ onye ozi nke jizọs kraịst site n'ọchịchọ nke chineke na sostenis nwanne anyị na-edegara nzukọ chineke nke dị na kọrent akwụkwọ bụ ndị edoworo nsọ n'ime kraịst jizọs ndị a kpọrọ ịbụ ndị nsọ ha na ndị niile na-akpọku aha onye nwanyị jizọs kraịst n'ebe niile bụ onye nwanyị na ha amara dịrị unu na udo nke si n'aka chineke bụ nna anyị na onye nwanyị jizọs kraịst pụta ana m ekelere unu chineke m mgbe niile n'ihi amara nke chineke nke e nyere unu n'ime kraịst jizọs na n'ihe niile ọbụla e mere unu ndị ọgaranya n'ime ya n'okwu niile na ọmụma niile dịka emere ka ama nke kraịst guzosi ike n'ime unu nke mere na ọ dịghị onyinye amara fọdụrụ nke unu na-enweghị unu na-echekwa mkpughe onye nwe anyị jisọs kraịst onye ga-emekwa ka unu guzosi ike rue ọgwụgwụ ihe niile bụrụ ndị a na-apụghị ibu ebubo n'ụbọchị onye nwe anyị jisọs kraịst chineke kwesịrị ntụkwasị obi onye e sitere n'aka ya kpọbata unu na nwekọ nke ọkpara ya jisọs kraịst onye nwe anyị. ma ụmụnna m esitere m n'aha onye nwe anyị jizọs kraịst rịọ unu ka unu niile na-ekwu otu ihe ka nkewa kwa ịdị n'etiti unu kama ka e mee unu ka unu zuo oke n'otu uche ahụ na n'otu izu ahụ n'ihi na ndị ezinụlọ Kloy gosiri m ihe banyere unu ụmụnna m na esemokwu dị n'etiti unu ihe m na-ekwu bụ nke a na unu niile n'otu n'otu na-asị mụ onwe m bụ nke Pọl mụ onwe m bụkwa nke Apolos mụ onwe m bụkwa nke Kifas mụ onwe m bụkwa nke Kraịst ekewo Kraịst eke ọ ka abụ na akpọgidere Pọl n'obe n'ihi unu maọbụ na e mere unu baptizim ịba n'aha Pọl ana m ekele chineke na ọ dịghị onye ọbụla n'etiti unu m mere baptizim ma ọ bụ krispọs na gaiọs ka onye ọbụla ghara isi na emere unu baptizim ịba n'aha nke m ma emekwara m ezinụlọ stefanas baptizim ma ewepụ ndị a amataghị m ma emere m onye ọbụla ọzọ baptizim n'ihi na kraịst eziteghị ime baptizim kama izisa ozi ọma ọ bụghị na amamihe nke okwu ka a ghara ime ka obe kraịst bụrụ ihe efu n'ihi na okwu nke obe bụrụ ndị na-ala n'iyi ihe nzuzu ma ọ bụrụ anyị bụ ndị a na-azọpụta ike nke Chineke n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si m ga-ala amamihe nke ndị maara ihe n'iyi m ga-ajụkwa nghọta nke ndị nwere nghọta olee ebe onye maara ihe nọ olee ebe ode akwụkwọ nọ olee ebe onye oge a onye ya na ibe ya na-ajụrịta ajụjụ nọ chineke emeghị ka amamihe ụwa bụrụ ihe nzuzu n'ihi na ebe ụwa na amamihe nke chineke na eji amamihe ya mara chineke ọ dị chineke ezi mma iji ihe nzuzu nke ihe ahụ a na-ekwusa ịzọpụta ndị kwere ebe ndị Juu na-arịọ ihe ịrịba ama dị iche iche ndị Grik na-achọkwa amamihe ma ya onwe anyị na-ekwusa kraịst na akpọgidere ya n'ebe, onye bụrụ ndị juu ọnya bụrụkwa ndị mba ọzọ ihe nzuzu ma ọ bụrụ ndị a kpọrọ ma ndị juu ma ndị grik kraịst bụ ike nke chineke na amamihe nke chineke n'ihi na ihe nzuzu nke chineke karịrị mmadụ niile na amamihe adịghị ike nke chineke karịrịkwa mmadụ niile n'ike n'ihi na leenụ ọkpụkpọ unu ụmụnna m na ọ dịghị ọtụtụ ndị maara ihe dịka anụ arụsị mara ihe ọ dịghị ọtụtụ ndị ike ọ dịghị ọtụtụ ndị amazuru aha ha ka a kpọrọ kama ọ bụ ihe nzuzu nke ụwa ka Chineke rọpụtara ka ọ wee mee ka ihere mee ndị maara ihe ọ bụkwa ihe na-adịghị ike nke ụwa ka Chineke rọpụtara ka ọ wee mee ka ihere mee ihe dị ike ọ bụkwa ihe dị ala nke ụwa na ihe a kpọrọ ihe efu ka Chineke rọpụtara bụ ihe nke na-adịghị ka ọ wee mee ka ihe nke na-adị ghara ịdị ire ka anụ arụ niile bụ mmadụ wee ghara ịnya isi n'iru Chineke ma unu onwe unu sitere na ya dị n'ime Kraịst Jizọs onye ghọrọ amamihe nye anyị site na Chineke bụ ezi omume na ido nsọkwa na mgbapụta ka dịka e deworo ya n'akwụkwọ nsọ onye na-anya isi ya ya na onye nwanyị ndị kọrentị nke mbụ isi nke abụọ mụ onwe nkwa ụmụnna m mgbe m bịakwutere unu abịaghị m n'ọka okwu ma ọ bụ n'ọka amamihe na-ekwusara unu ama nke Chineke n'ihi na ezubere m ka m ghara ịmata ihe ọbụla n'etiti unu ma ọ bụ Jizọs Kraịst ka m matakwa onye ahụ ka onye a kpọgideworo n'obe mụ onwe m nọkwa n'etiti unu na-adịghị ike na n'egwu na n'oke ịma jijiji okwu m na ihe m kwusara abụghịkwa n'okwu amamihe ime ka mmadụ kwenye kama ha bụ na ngosi nke mmụọ nsọ na nke ike ka okwukwe unu wee ghara ịdị na amamihe mmadụ kama n'ike nke Chineke otu ọ dị amamihe bụ ihe anyị na-ekwu n'etiti ndị tozuru oke ma ọ bụ amamihe nke na-abụghị nke oge a ọ bụghịkwa nke ndị isi oge a ndị a na-eme ka ha ghara ịdị ire kama ihe anyị na-ekwu bụ amamihe Chineke n'ihe omimi bụ amamihe nke ezobeworo nke Chineke buru ụzọ kaa aka mgbe oge ndị a aka erue iwetara anyị otuto nke ọ dịghị onye ọ ọbụla n'etiti ndị isi oge a maara n'ihi na a sị na ha maara ya ha agaghị akpọgidewori onye nwe ebube n'obe kama dịka e dewere ya n'akwụkwọ nsọ sị ihe anya na-ahụghị nke ntị na-anụghịkwa nke na-abaghịkwa n'obi mmadụ ka ha ra bụ ihe Chineke doziri ndị hụrụ ya n'anya ma ọ bụ anyị onwe anyị ka Chineke kpughere ha site n'aka mmụọ nsọ n'ihi na mmụọ nsọ na-enyocha ihe niile ọbụna ihe niile dị omimi nke Chineke n'ihi na onye n'etiti mmadụ matara ihe niile nke mmadụ ma ọ bụghị mmụọ nke mmadụ ahụ nke dị n'ime ya ọbụna otu a ọ dịghị onye maara ihe nke Chineke ma ọ bụghị mmụọ nke Chineke ma anyị onwe anyị anataghị mmụọ nke ụwa kama ọ bụ mmụọ nke sitere na Chineke ka anyị wee mata ihe niile Chineke were amara nye anyị ọ bụkwa ihe ndị a ka anyị na-ekwu ọ bụghị n'okwu nke amamihe mmadụ n'ezi kama n'okwu nke mmụọ nsọ n'ezi anyị na-ewerekwa ihe nke mmụọ nsọ tụlee ihe nke mmụọ nsọ ma mmadụ nke mkpụrụ obi onwe ya na-achị adịghị anata ihe nke mmụọ nke Chineke n'ihi na ha bụ ihe nzuzu n'anya ya ọ pụghịkwa ịmara ha n'ihi na e ewere mmụọ nsọ sikwupụta ha ma onye mmụọ nsọ na-achị na-esikwupụta ihe niile ma ọ dịghị onye ọbụla na-esikwupụta ya onwe ya n'ihi na onye maara uche onye ka ozi ya ihe ma anyị onwe anyị nwere uche nke kraịst ndị kọrentị nke mbụ isi nke atọ mụọ onwe nkwa ụmụnna m apụghị m ịgwa unu okwu dịka ndị mmụọ nsọ na-achị kama dịka ndị bụ naanị anụ arụ dịka ụmụ ọhụụ n'ime kraịst ejiri m ara zuo unu ọ bụghị ihe oriri n'ihi na unu aka apụghị ịnagide ya ee e, e ọbụna ugbu a unu apụghị n'ihi na unu bụ ndị anụ arụ na-achị ruo ugbu a n'ihi na ebe e kwuru na esemokwu dị n'etiti unu unu abụghị ndị anụ arụ na-achị ndị na-ejegharịkwa dị ka mmadụ n'ihi na mgbe ọbụla otu onye na-asị mụ onwe bụ nke Pọl mgbe ibe ya na-asịkwa mụ onwe bụ nke Apolos unu abụghị mmadụ efu gịnịkwa bụ Apolos gịnị bụkwa Pọl ndị na-eje ozi ndị unu si n'aka ha kwere dịka onye nwe anyị nyekwara ha abụọ n'otu n'otu mụ onwe m osisi Apolos kwọsara ya mmiri ma ọ bụ chineke na-eme ka ọ na-aba ụba ya mere onye na-akụ abụghị ihe ọbụla onye na-akwọsa mmiri abụghịkwa ihe ọ bụla kama chineke onye na-eme ka ọ na-aba ụba bụ ihe niile ma onye na-akụ na onye na-akwọsa mmiri bụ otu ma ha abụọ n'otu n'otu ga-anata ụgwọ ọlụ nke aka ha onye ọbụla ka ndọgbu ọ na-adọgbu onwe ya n'ọlụ si dị n'ihi na anyị bụ ndị ha na Chineke na-alụkọ ọlụ unu bụ ubi Chineke bụrụkwa ụlọ Chineke na-ewu dịka amara Chineke nke e nyere m si dị dịka onye isi ọka nke maara ihe atọrọ m ntọala onye ọzọ na-ewukwa ụlọ n'elu ya maka onye ọbụla lezie ya otu ọ na-ewu ụlọ n'elu ya n'ihi na ọ dịghị onye ọbụla pụrụ ịtọ ntọala ọzọ ma ọ bụghị nke a tụwụrụ nke bụ jizọs kraịst ma ọ bụrụ na onye ọbụla ewukwasị ọlaedo ọlaọcha nkume dị oke ọnụ osisi ahịhịa okporo ọka n'elu ntọala ahụ a ga-eme ka ọlụ nke mmadụ niile n'otu n'otu pụta ìhè n'ihi na ụbọchị ahụ ga-egosi ya n'ihi na a gaje ikpughe ya n'ọkụ ọkụ onwe ya ga-awakwa ọlụ mmadụ niile n'otu n'otu aha ọlụ ọ bụ ọ bụrụ na ọrụ onye ọbụla ga-adịgide nke o wukwasịrị ya ọ ga-anata ụgwọ ọrụ ọ bụrụ na a ga-erechapụ ọrụ onye ọbụla n'ọkụ ọ ga-eyi iyi ma a ga-azọpụta ya onwe ya ma ọ bụ dịka onye a zọpụtara n'ọkụ unu amataghị na unu bụ ụlọ nsọ Chineke mmụọ nke Chineke bikwa n'ime unu ọ bụrụ na onye ọbụla emebi ụlọ nsọ Chineke onye ahụ ka Chineke ga-emebi n'ihi na ụlọ nsọ Chineke dị nsọ otu a ka ọnụ dịkwa ka onye ọbụla ghara ịghọgbu onwe ya ọ bụrụ na onye ọbụla na-eche na ya bụ onye maara ihe n'etiti unu n'oge a ya ghọọ onye nzuzu ka o wee ghọọ onye maara ihe n'ihi na amamihe nke ụwa nke a bụ ihe nzuzu n'ebe Chineke nọ n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ sị onye na-ejide ndị maara ihe n'aghụghọ ha ọzọkwa onye nwanyị maara ihe ndị maara ihe na-atụle n'obi ha na ha bụ ihe efu ya mere onye ọbụla anyala isi na mmadụ n'ihi na ihe niile bụ nke unu ma ọ bụ Pọl ma ọ bụ Apolos ma ọ bụ Kifas ma ọ bụ ụwa ma ọ bụ ndụ ma ọ bụ ọnwụ ma ọ bụ ihe dị ugbu a ma ọ bụ ihe gaje ịdị ihe niile bụ nke unu ma unu onwe unu bụ ndị nke kraịst ma kraịst bụ nke chineke ndị kọrentị nke mbụ isi nke anọ ka mmadụ na-agwa anyị otu a dị ka ndị na-ejere kraịst ozi ndị bụkwa ndị na-achị ezinụlọ n'ihe omimi nke chineke n'ebe a ihe a na-achọkwa n'aka ndị na-achị ezinụlọ bụ ka ahụ onye ọ bụla na o kwesịrị ntụkwasị obi ma ọ bụrụ m ihe dịkarịsịrị nta ka unu ma ọ bụ ụbọchị ikpe nke mmadụ kpee m ikpe ee e, ekpeghị m ọbụla onwe m ikpe n'ihi na ọ dịghị ihe ọ bụla m maara megide onwe m ma ọ bụghị na nke a ka a gụworo m n'onye ezi omume kama onye na-ekpe m ikpe bụ onye nwe anyị ya mere unu ekpela ihe ọbụla ikpe mgbe oge ahụ aka erughị ruo mgbe ọbụla onye nwe anyị ga-abịa onye ga-ewepụta akwa ihe niile ezoro ezo nke ọchịchịrị na ìhè ka izu niile nke obi niile pụta ìhè mgbe ahụ ka mmadụ niile n'otu n'otu ga-ewekwa otuto ha site n'aka Chineke ma ihe ndị a ụmụnna m ka m mere ka ha ghọọ mụ onwe m na Apolos na n'ihi unu ka unu wee mụta n'ime anyị ozizi a unu agabigala ihe edeworo n'akwụkwọ ka unu wee ghara ịfụli onwe unu elu otu onye n'ihi otu onye megide mmadụ ibe ya n'ihi na onye na-akpa oke n'etiti gị na mmadụ ibe gị ọ bụ gịnịkwa ka ị were nke ị na-anataghị ma ọ bụrụ na ị natara ya gịnị mere ị na-anya isi dịka ga-asị na ị nataghị ya ọbụna ugbu a unu erijuo afọ ọbụna ugbu a unu ghọrọ ọgaranya unu bụrụ eze mgbe anyị onwe anyị na-anọghị ya ee ọ ga-adị m nọ mma ma a sị na unu bụrụ eze n'ezie ka anyị onwe anyị wee sokwa unu bụrụ eze n'ihi na ana m eche na Chineke were anyị bụ ndị ozi gosi dịka ndị ikpeazụ dịka ndị a mara ikpe ọnwụ n'ihi na e mere anyị ihe nkiri ya ụwa na ndị mmụọ ozi na mmadụ anyị onwe anyị bụ ndị nzuzu n'ihi Kraịst ma unu onwe unu bụ ndị nwere uche n'ime kraịst anyị onwe anyị adịghị ike ma unu onwe unu dị ike a na-enye unu onwe unu otuto ma a na-eme anyị onwe anyị ihere wee rue oge awa dị ugbu a agụụ na-agụ anyị akpịrị na-akpọkwa anyị nkụ anyị na-agbakwa ọtọ e na-etikwa anyị aka anyị enweghịkwa ebe obibi anyị na-adọgbukwa onwe anyị n'ọlụ were aka anyị na-alụ ọrụ mgbe a na-ekwute anyị anyị na-agọzi mgbe a na-esogbu anyị anyị na-anagide mgbe a na-ekwuru anyị anyị na-arịọ arịrịọ e mere ka anyị bụrụ dịka ihe a sachapụrụ n'ụwa ihe ehichapụrụ n'ihe niile ruo ugbu a edeghị m ihe ndị a n'akwụkwọ dịka ana m eme unu ihere n'iru kama dịka ana m adụ unu ọdụ dịka ụmụ m hụrụ n'anya n'ihi na asị na unu nwere oru nnu ndị ozizi na nnụ ndị ozizi ise n'ime kraịst ma unu enweghị ọtụtụ nna n'ihi na mụ onwe m n'ime kraịst jizọs were ozi ọma mụ unu ya mere arịọ m unu bụrụnụ ndị na-eṅomi m n'ihi nke a ka m zitere unu timoti onye bụ nwa m n'ime onye nwe anyị bụrụkwa onye m hụrụ n'anya onye kwesịrị ntụkwasị obi ọ ga-echetara unu ụzọ m niile nke dị n'ime kraịst dịka m na-ezi n'ebe niile na nzukọ kraịst niile ọbụla ma ụfọdụ fuliri onwe ha elu dịka a ga-asị na m abịakwute unu ma m ga-abịakwute unu ọsọ ọsọ ma ọ bụrụ na onye nwe anyị chọrọ m ga-amarakwa ọ bụghị okwu nke ndị fuliworo onwe ha kama ike ha n'ihi na alaeze chineke adịghị n'okwu ọnụ kama n'ike gịnị ka unu na-achọ ọ bụ ụtarị ka m ga-ewere bịakwute unu ma ọ bụ ịhụnanya na mmụọ nke ịdị nwayọọ ndị kọrentị nke mbụ isi nke ise a na-anụ nnọọ na ịkwa iko dị n'etiti unu aha ịkwa iko nke na-adịghịkwa ọbụna n'etiti ndị mba ọzọ nke mere na otu onye n'etiti unu were nwunye nna ya unu onwe unu afụliwokwa onwe unu elu unu erughịkwa uju kama nke ahụ ka e wee wepụ onye ahụ n'etiti unu bụ onye lụrụ ọlụ a n'ihi na mụ onwe m n'ezie ebe m na-anọghị n'etiti unu na-arụ m ma anọ m n'etiti unu na mmụọ m ekpe ụmụ onye ahụ nke lụtara nke a otu a ikpe ọbụna ugbu a dịka a ga-asị na anọ m n'aha nke onye nwaanyị jizọs mgbe unu zukọrọ mmụọ m na-esokwa unu ya na ike nke onye nwaanyị jizọs ịrara onye dị otu a nye n'aka setan ibibi anụ arụ ya ka e wee zọpụta mmụọ ya n'ụbọchị onye nwe anyị jizọs ihe ịnya isi unu adịghị mma unu amataghị na ihe iko achịcha dị nta na-eke ogbe ụtụ ọka agwọrọ agwọ dum sachapụnụ ihe iko achịcha ochie ka unu wee bụrụ ogbe ụtụ ọka agwọrọ agwọ ọhụụ dịka unu bụ achịcha ekoghị eko n'ihi na a chụkwara àjà ngabiga anyị bụ kraịst ya mere ka anyị na-eme ememe ahụ ọ bụghị n'ihe iko achịcha ochie ọ bụghịkwa n'ihe iko achịcha nke bụ obi ọjọọ na ajọ ọnụ kama na achịcha ekoghị eko nke bụ ịdị ọcha na eziokwu edegara m unu n'akwụkwọ ozi m ka unu na ndị na-akwa iko ghara imekọ ihe ọ bụghị ndị nke ụwa nke a ndị na-akwa iko ma ọlị ma ọ bụ ndị anya ukwu ya na ndị ya na-apụnara mmadụ ihe ma ọ bụ ndị ya na-ekpere arụsị ebe ọ ga-adị unu mkpa isi n'ụwa pụọ ma a sị na unu eme otu a ma otu ọ dị edegara m unu ka unu na onye ọbụla nke a na-akpọ ya aha na ọ bụ nwanna ghara imekọ ihe ma ọ bụrụ na onye ahụ bụ onye na-akwa iko ma ọ bụ onye anya ukwu ma ọ bụ onye na-ekpere arụsị ma ọ bụ onye nkwutọ ma ọ bụ onye na-aṅụbiga mmanya ókè ma ọ bụ onye na-apụnara mmadụ ihe ka unu na onye dị otu a ghara ọbụna irikọ ihe n'ihi na olee ihe bụ nke m ikpe ndị nọ n'ezi ikpe ọ bụghị ndị nọ n'ime ka unu onwe unu na-ekpe ma Chineke na-ekpe ndị nọ n'ezi ikpe wepụnụ ajọ onye ahụ n'etiti onwe unu ndị kọrent nke mbụ isi nke isii ọ dị onye ọbụla n'etiti unu ma a sị na ọ nwere okwu megide ibe ya nwere anya ike ije ikpe n'iru ndị ajọ omume ma ọ bụghị n'iru ndị nsọ ma ọ bụ unu amataghị na ndị nsọ ga-ekpe ụwa ikpe ọ bụrụkwa na agaje ikpe ụwa n'iru unu unu ekwesịghị ịnọ dịka ndị ikpe n'ụlọ ikpe dịkarịsịrị nta unu amataghị na anyị ga-ekpe ndị mmụọ ozi ikpe anyị ga-esi aṅaa ghara inwe ike ikpe ihe nke ndụ a ya mere a sị na unu nwere ụlọ ikpe dịịrị ndụ a n'ezie meenụ ka ndị ahụ nọdụ dịka ndị ikpe bụ ndị a na-akpọ ihe efu n'etiti nzukọ Kraịst ana m ekwu nke a ka m mee unu ihe ihere n'iru ọ dị otu a na ọ dịghị otu onye maara ihe nọ n'etiti unu onye ga-apụ ikpe ikpe n'etiti nwanna ya na ibe ya kama nwanna na-ewere nwanna ya jee ikpe nke a bụkwa n'iru ndị na-ekweghị ekwe ezie ọ bụ nnọọ ịla ala n'ebe unu nọ ọbụna ugbu a na unu nwere okwu ikpe n'etiti onwe unu karị nke ahụ n'ihi gịnị unu adịghị ekwe ka emegide unu ajọ omume karị nke ahụ n'ihi gịnị unu adịghị ekwe ka emegbuo unu ee e kama unu onwe unu na-eme ajọ omume na-emegbukwa nke a ka unu na-emekwa ụmụnna unu ma ọ bụ na amataghị na ndị ajọ omume agaghị eketa alaeze Chineke unu ekwela ka eduhie unu ndị na-akwa iko ma ọ bụ ndị na-ekpere arụsị ma ọ bụ ndị ikom na-akwa iko bụ ndị nwere nwunye ma ọ bụ ndị ikom na-eme dịka ndị inyom ma ọ bụ ndị ikom na-emerụ onwe ha na arụ ndị ikom ma ọ bụ ndị ori ma ọ bụ ndị anya ukwu ma ọ bụ ndị na-aṅụbiga mmanya ókè ma ọ bụ ndị nkwutọ ma ọ bụ ndị na-apụnara mmadụ ihe ha agaghị eketa alaeze Chineke otu a ka ụfọdụ n'etiti unu dịkwarị ma unu sachara onwe unu ma edoro unu nsọ ma a gụrụ unu na ndị ezi omume n'aha onye nwaanyị Jizọs Kraịst ya na n'ime mmụọ nke Chineke anyị ihe niile ziri m ezi n'iwu ma ọ bụghị ihe niile na-abara m uru ihe niile ziri m ezi na iwu ma ọ dịghị ihe ọbụla ga-achị m onwe m ihe oriri niile dịrị afọ afọ dịkwara ihe oriri niile ma Chineke ga-eme ka ya na ha ghara ịdị ire ma arụ anyị adịrịghị ịkwa iko kama ọ dịrị onye nwe anyị onye nwe anyị dịkwara arụ anyị ma Chineke mere ka onye nwe anyị si n'ọnwụ bilie ọ ga-esitekwa n'ike ya mee ka anyị onwe anyị si n'ọnwụ bilie unu amataghị na arụ unu bụ ihe dị n'arụ kraịst m wepụkwa ewepụkwa ihe dị n'arụ kraịst mee ha ka ha bụrụ ihe dị n'arụ nwaanyị na-akwa iko chineke ekwela ma ọ bụ unu amataghị na onye na-arapara na-arụ nwaanyị nke na-akwa iko ya na ya bụ otu arụ n'ihi na ha abụọ ka o kwuru gaghị otu anụ arụ ma onye na-arapara na-arụ onye nwe anyị ya na ya bụ otu mmụọ gbanarịnụ ịkwa iko Mee niile ọbụla nke mmadụ na-eme dị n'elu arụ ma onye na-akwa iko na-eme emegide arụ nke onwe ya ma ọ bụ unu amataghị na arụ unu bụ ụlọ nsọ nke mmụọ nsọ onye na-ebi n'ime unu onye unu nwere site na Chineke ọ bụghịkwa unu onwe unu nwe onwe unu n'ihi na e nwere ọnụ ahịa gbara unu ya mere nyenụ Chineke otuto na arụ unu ndị kọrenti nke mbụ isi nke asaa ma okwu banyere ihe unu dere akwụkwọ banyere ha ọ dị mma ka nwoke ghara imetụ nwaanyị aka ma n'ihi ịkwa iko niile ka nwoke ọbụla nwee nwunye nke aka ya ka nwaanyị ọbụla nwekwa dị nke aka ya ka dị kwụghachi nwunye ya ụgwọ o ya otu akwa ka nwunye kwụghachikwa di ya ụgwọ o ya ọ bụghị nwunye na-achị arụ nke onwe ya kama ọ bụ di ya otu akwa ọ bụghị di na-achịkwa arụ nke onwe ya kama ọ bụ nwunye ya unu emegburu onwe unu ma ọ bụghị ma eleghị anya unu ga-esite n'iwe otu ọrụ mee ya na nwa oge ka unu wee wee ohere ikpe ekpere wee nọkọkwa ọzọ ka setan wee ghara ịnwa unu n'ihi na unu apụghị ijide onwe unu ma ana m ekwu nke a n'ụzọ nkwenye ọ bụghị n'ụzọ ihe e nyere n'iwu ma ana m achọ ka mmadụ niile dịka mụ onwe m dịkwa otu ọ dị mmadụ niile n'otu n'otu nwere onyinye amara nke aka ha site na Chineke otu onye otu a onye ọzọ otu akwa ma asị m ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye na ndị di ha nwụrụ ọ dịrị ha mma ma asị na ha na-anọgide dịka mụ onwe m nọkwa ma ọ bụrụ na ha apụghị ijide onwe ha ka ha lụrụ n'ihi na ịlụ di na nwunye ka ire ọkụ na-agụ arụ mma ma e nye m ndị nọ n'ọnọdụ di na nwunye iwu ọ bụghị mụ onwe m kama ọ bụ onye nwe anyị ka nwunye ghara ikewapụ onwe ya na arụ di ya ma a sị na ọ bụ ezie na ọ kewapụrụ onwe ya ya nọgide na-enweghị di ma o meghị otu a ka e mee ka ya na di ya dị n'otu ka di gharakwa ịrapụ nwunye ya ma ọ bụ mụ onwe m ọ bụghị onye nwe anyị na-asị ndị fọdụrụ ọ bụrụ na nwanne ọbụla nwere nwunye na-ekweghị ekwe ọ bụrụkwa na ọ dị nwaanyị ahụ ezi mma ka ya na ya biri ka di ya ghara ịrapụ ya ọzọ nwaanyị nke nwe di na-ekweghị ekwe ọ bụrụkwa na ọ dị nwoke ahụ ezi mma ka ya na ya biri ka ọ ghara ịrapụ di ya n'ihi na edowo di na-ekweghị ekwe nsọ n'ime nwunye ya edowokwa nwunye na-ekweghị ekwe nsọ n'ime nwanna anyị nwoke n'ihi na ma ọ dịghị otu a ụmụ unu ga-abụ ụmụ na-adịghị ọcha ma otu ọ dị ha dị nsọ ma ọ bụrụ na onye ahụ nke na-ekweghị ekwe ekewapụ onwe ya ya kewapụ onwe ya emeghị ka nwanne anyị nwoke ma ọ bụ nwanne anyị nwanyị bụrụ oru n'okwu dị otu a ma chineke akpụwa anyị n'udo n'ihi na isi agha mara nwunye ma ị ga-azọpụta di gị ma ọ bụ isi agha mara di ma ị ga-azọpụta nwunye gị ọ bụ naanị dịka onye nwe anyị keworo nye onye ọbụla dịka chineke kpọwụrụ onye ọbụla nye otu a otu a ka nna aka akakwa aka n'ime nzukọ kraịst niile akpọrọ onye ọbụla mgbe ebisiri ya ugwu ya ghara ịghọ onye a na-ebighị ugwu akpụrụ onye ọbụla na-ebighị ugwu ya ghara ikwe ka ebii ya ugwu obibi ugwu abụghị ihe ebighị ugwu abụghịkwa ihe kama ọ bụ idebe ihe niile Chineke nyere n'iwu onye ọbụla n'ime ọkpụkpọ ahụ eji kpọọ ya ya nọgide n'ọkpụkpọ ahụ akpọrọ gị mgbe ị bụ oru ya egbula gị mgbu n'obi ma ọ bụrụkwa na ị pụrụ inwe onwe gị karị nke ahụ were ya mee ihe n'ihi na onye akpọrọ n'ime onye nwanyị mgbe ọ bụ oru ọ bụ onye onye nwe mere ka o were onwe ya otu a onye akpọrọ mgbe o nwere onwe ya ọ bụ oru kraịst e were ọnụ ahịa gbara unu unu aghọla ndị oru mmadụ ụmụnna m onye ọbụla n'ime ọnọdụ nke a kpọrọ ya ya nọgide n'ọnọdụ ahụ n'ebe Chineke nọ ma enweghị m ihe onye nwe nyere n'iwu banyere ụmụ agbọghọ na-amaghị nwoke ma enye m izu m dịka onye onye nwanyị meworo ebere ka m bụrụ onye kwesịrị ntụkwasị obi ya mere ana m eche na nke a dị mma n'ihi mkpa dị ugbu a bụ na ọ dị mma ka mmadụ dị otu ọ dị ekekọwo gị na nwunye achọla ntọpụ atọpụwo gị na arụ nwunye achọla nwunye ma a sịkwa na ọ bụ ezie na ị lụrụ nwunye ị mehieghị a sịkwa na nwa agbọghọ na-amaghị nwoke lakwuru di o megheghị, otu ọ dị ndị dị otu a ga-enwe mkpagbu n'anụ arụ ha ma mụ onwe m na-emere unu ebere ma nke a ka m na-ekwu ụmụnna m emewo ka oge a dị mkpụmkpụ ka ndị nwere nwunye wee dị ka ha enweghị site n'ugbu a ka ndị na-akwa akwa wee dị ka ha akwaghị ka ndị na-aṅụrị ọṅụ wee dị ka ha aṅụrịghị ka ndị na-azụ ahịa wee dị ka ha enweghị ihe ka ndị na eji ụwa mee ihe wee dị ka ha ejibigaghị ya oke n'ihi na ụwa nke a ka esi ahụ ya anya na-agabiga agabiga ma ana m achọ ka unu bụrụ ndị na-adịghị echegbu onwe unu onye na-enweghị nwunye na-echegbu onwe ya n'ihe nke onye nwe anyị otu ọ ga-eme ihe ga-atọ onye nwe ụtọ ma onye nwere nwunye na-echegbu onwe ya n'ihe ụwa otu ọ ga-eme ihe ga-atọ nwunye ya ụtọ akpawokwa oke n'etiti nwunye na nwa agbọghọ na-amaghị nwoke nwaanyị nke na-enweghị di na-echegbu onwe ya n'ihe nke onye nwe anyị ka ọ wee dị nsọ na arụ ya na mmụọ ya kwa ma nwaanyị nke were di na-echegbu onwe ya n'ihe nke ụwa otu ọ ga-eme ihe ga-atọ di ya ụtọ ma nke a ka m na-ekwu ka ọ baara unu onwe unu uru ọ bụghị ka m fekwasị ihe ntụhi na-arụ unu kama ka emee ihe kwesịrị ya na ka unu wee nọdụ n'iru onye nwanyị ghara inwe uche mgbasasị ma ọ bụrụ na onye ọbụla na-eche na ọ na-emeso nwa ya bụ nwa agbọghọ na-amaghị nwoke ihe na-adịghị mma n'anya ma a sị na ọ gabigawo oge iwe di a sịkwa na ọ dị mkpa ime otu a ya mee ihe ọ na-achọ o meghị ka ha lụọ di na nwunye ma onye na-eguzosi ike n'obi ya ebe mkpa na-akpaghị ya kama o nwere ike ime ihe ya onwe ya na-achọ o zubewokwa nke a n'obi nke onwe ya idebe nwa ya bụ nwa agbọghọ na-amaghị nwoke ọ ga-eme nke ọma ya mere onye na-enye nwa ya n'ọlụlụ di bụ nwa agbọghọ na-amaghị nwoke na-eme nke ọma onye na enye ya n'ọlụlụ di ga-emekwa nke ọma karịa. ekewo nwunye na-arụ di ya ka oge di ya nọ ndụra ma a sị na di ya adawo n'ụra ọnwụ o nwere onwe ya ịlụ di ọ na-achọ ma ọ bụ naanị n'ime onye nwe anyị ma ngọzi dịkarịrị ya ma a sị na ọ nọgidere otu ọ dị dịka izu m si dị ma ana m eche na mụ onwe m gwakwara mmụọ Chineke ndị kọrenti nke mbụ isi nke asatọ ma okwu banyere ihe a chụrụ n'àjà nye arụsị anyị matara na anyị niile nwere ọmụma ihe ọmụma ihe na-afụli elu ma ịhụnanya na-ewuli elu dị ka ụlọ ọ bụrụ na onye ọbụla na-eche nna ya maara ihe ọbụla ọ ka amaghị dị ka ọ na-aghaghị ịma ma ọ bụrụ na onye ọbụla na-ahụ Chineke n'anya onye ahụ ka Chineke maara ya mere okwu banyere iri ihe a chụrụ n'àjà nye arụsị anyị matara na ọ dịghị arụsị ọbụla bụ ihe n'ụwa anyị matakwara na ọ dịghị Chineke ọzọ ma ọ bụghị otu n'ihi na a sị na ọ bụkwa ezie na ndị a na-akpọ Chide ma ọ bụ n'eluigwe ma ọ bụ n'elu ụwa dịka ọtụtụ chi na ọtụtụ ndị nwe mmadụ dị ma n'ebe anyị nọ otu Chineke dị bụ nna onye ihe niile sitere na ya onye anyị onwe anyị dịkwara ya otu onye nwe anyị dịkwa bụ jizọs kraịst onye ihe niile sitere n'aka ya anyị onwe anyị sitekwara n'aka ya otu ọ dị ọ bụghị n'ime mmadụ niile ka ọmụma ihe ahụ dị kama ụfọdụ ebe arụsị bụ ihe a na-eme n'ala ha ruo ugbu a ha na-eri ihe ahụ dịka ihe ha chụrụ n'àjà nye arụsị a na-emerụkwa akọ na uche ha ebe ọ na-adịghị ike ma ihe oriri agaghị eche anyị n'iru Chineke ma a sị na anyị erighị ọ dịghị ihe fọdụrụ anyị iwe ma a sịkwa na anyị na-eri anyị ababigaghị oke ma lezienụ anya ka ike unu nke a ghara isi n'ụzọ ọbụla ghọọ ihe ga-eme ka ndị na-adịghị ike su ngọngọ n'ihi na a sị na onye ọbụla ahụ gị bụ onye nwere ihe ọmụma ka anyị na-anọdụ na nri n'ime ụlọ arụsị akọ na uche ya ma ọ bụrụ na ọ dịghị ike agaghị ewuli ya elu dịka ụlọ iri ihe a chụrụ n'àjà nye arụsị n'ihi na site n'ihe ọmụma gị onye ahụ nke na-adịghị ike n'ala n'iyi bụ nwanna gị nke kraịst nwụrụ n'ihi ya ma otu a mgbe unu na ya megide ụmụnna unu na-etigbukwa akọ na uche ha mgbe ọ na-adịghị ike unu na-eme emegide kraịst n'ihi nke a ma ọ bụrụ na ihe oriri eme ka nwanna m maa n'ọnya a gaghị eri anụ ma ọlị ruo mgbe ebighị ebi ka m ghara ime ka nwanna m maa n'ọnya ndị kọrentị nke mbụ isi nke iteghete enweghị m onwe m abụghị m onye ozi ahụghị m jizọs onye nwe anyị unu onwe unu abụghị ọrụ m n'ime onye nwe anyị ọ bụrụ na abụghị m onye ozi n'ebe ndị ọzọ nọ ma otu ọ dị abụ m onye ozi n'ebe unu nọ n'ihi na akara nke ọrụ onye ozi nke m ka unu onwe unu bụ n'ime onye nwe anyị ngọpụ m n'iru ndị na-ekpe m ikpe bụ nke a ọ ga-abụ na anyị enweghị ike iri ihe na ịṅụ ihe ọ ga-abụ na anyị enweghị ike ịkụrụ nwunye bụ nwanna nwaanyị n'ime kraịst jegharị dịka ndị ozi fọdụrụ na-emekwa ha na ụmụnne onye nwe anyị na Kifas ma ọ bụ naanị mụ onwe m na Barabas anyị enweghị ike ịghara ịlụ ọlụ olee onye agha na-ewere ego ọlụ nke aka ya lụọ ọlụ onye agha mgbe ọbụla onye na-akụ ubi vaịn na-adịghị erikwa mkpụrụ ya ma ọ bụ onye na-azụ igwe atụrụ na-adịghị erikwa ihe pụtara na mmiri ara igwe atụrụ ahụ ọ ga-abụ na ana m ekwu ihe ndị a dịka mmadụ si ekwu ma ọ bụ iwu Chineke adịghị ekwukwa ihe ndị a n'ihi na edewo ya na iwu Mozis sị ekechila ọnụ ehi mgbe ọ na-azọcha ọka ọ ga-abụ na ehi bụ ihe na-emetụ Chineke n'obi ma ọ bụ ọ na-ekwu ya nnọọ n'ihi anyị onwe anyị ee n'ihi anyị ka e dere ya n'akwụkwọ nsọ n'ihi na onye na-alụ ọlụ ubi kwesịrị ịlụ ọlụ ubi na olileanya onye na-azọcha ọka kwesịrịkwa ịzọcha na olileanya na ọ ga-eketa ọ bụrụ na ya onwe anyị ghara ihe nke mmụọ nsọ dịka mkpụrụ nye unu ọ bụ ihe ukwu ma ọ bụrụ na anyị onwe anyị ga-ewere ihe nke anụ arụ unu dịka ihe ubi ọ bụrụ na ndị ọzọ eketa ike a n'ebe unu nọ anyị onwe anyị adịghị eketakarị otu ọ dị anyị ejighị ike a nara ihe kama anyị na-anagide ihe niile ka anyị wee ghara igbochi ozi ọma kraịst n'ụzọ ọbụla unu amataghị na ndị na-alụ ọlụ n'ụlọ ukwu chineke na-eri ihe si n'ụlọ ukwu chineke pụta na ndị na-anọkwa n'iru ebe ịchụ àjà na-eso ebe ịchụ àjà ahụ na-ekekọ ihe ọbụna otu a ka onye nwe anyị kara aka ka ndị na-ekwusa ozi ọma ya si n'ozi ọma ahụ dị ndụ ma mụ onwe m ejighị m ihe ọ bụla n'ihe ndị a nara ihe edeghịkwa ihe ndị a n'akwụkwọ ka e wee mee otu a n'ebe m nọ n'ihi na ọ ka mma ka m nwa karị ka onye ọbụla mee ka ihe ịnya isi m bụrụ ihe efu n'ihi na asị na ana m ezisa ozi ọma enweghị m ihe ịnya isi n'ihi na mkpa na-akpa m n'ihi na ahụhụ dịrị m asị na ezisaghị ozi ọma n'ihi na asị na emee m ihe a ebe m na-achọ ime ya ewere m ụgwọ ọrụ ma ọ bụrụ na emee m ya mgbe m na-achọghị ime ya ewerewo ntụkwasị obi nye ọchịchị ezinụlọ n'aka m gịnịkwa bụ ụgwọ ọrụ m mgbe m na-ezisa ozi ọma ka m wee mee ka ozi ọma ahụ bụrụ ihe ego na-adịghị n'ime ya ka m ghara ichisu ike nke m ịnara ihe n'ozi ọma ahụ n'ihi na ọ bụ ezie na enwere m onwe m n'ebe mmadụ niile nọ ma emere m onwe m ka m bụrụ oru mmadụ niile ka m wee rite ọtụtụ mmadụ n'uru karị n'ebe ndị juu nọ m wee dị ka onye juu ka m wee rite ndị juu n'uru n'ebe ndị nọ n'okpuru iwu dị m wee dị ka onye nọ n'okpuru iwu ọ bụghị na mụ onwe m nọ n'okpuru iwu ka m wee rite ndị nọ n'okpuru iwu na uru n'ebe ndị na-enweghị iwu nọ mwee dị ka onye na-enweghị iwu ọ bụghị na enweghị m iwu n'ebe Chineke nọ kama anọ m n'okpuru iwu n'ebe Kraịst nọ ka m wee rite ndị na-enweghị iwu n'uru n'ebe ndị na-adịghị ike nọ m ghọrọ onye na-adịghị ike ka m wee rite ndị na-adịghị ike n'uru aghụghọ m ihe niile n'ebe mmadụ niile nọ ka m wee si ụzọ ọbụla zọpụta ụfọdụ ma ana m eme ihe niile n'ihi ozi ọma ka m wee ghọọ onye na-ewekọ ya unu amataghị na ndị na-agba ọsọ n'ebe ọsọ ha niile na-agba ọsọ ma ọ bụ otu onye na-agbata ihe ọsọ na-agba n'otu a ka unu wee gbata mmadụ ọbụla nke na-agbasi mgba ike ịka ibe ya n'egwu unu na-ejidekwa onwe ya n'ihe niile ya mere ndị ahụ na-eme ya ịnata okpu mmeri nke pụrụ ire ure ma ya onwe anyị na-eme ya ịnata okpu mmeri nke na-apụghị ire ure ya mere mụ onwe m na-agba ọsọ otu a dịka onye na-adịghị agba na-eleghị anya ihe otu a ka m na-esu ọkpọ dịka onye na-adịghị apịa ifufe ma ana m etipụta arụmọnya mekwa ya ka ọ bụrụ oru ka mụ onwe m ghara ịghọ onye a jụrụ ajụ n'ụzọ ọ bụla mgbe m kwusasịrị okwu Chineke nye ndị ọzọ ndị Kọrentị nke mbụ isi nke iri n'ihi na achọghị m ụmụnna m ka unu ghara ịmara na nna anyị ha niile nọrị n'okpuru igwe ojii ahụ ha niile gabigakwara oke osimiri ahụ emekwara ha niile baptizim ịba n'ime Mozis n'ime igwe ojii ahụ na n'ime oke osimiri ahụ ha niile rukwara otu ihe oriri ahụ nke mmụọ ha niile ṅụkwara otu ihe ọṅụṅụ ahụ nke mmụọ n'ihi na ha na-aṅụ mmiri nke si na nkume nke mmụọ nke soro ha nkume ahụ bụkwa kraịst ma ihe ndị karị n'etiti ha adịghị chineke ezi mma n'ihi na a kwaturu ha n'ọhịa ma ihe ndị a ghọrọ ihe atụ nye anyị ka anyị wee ghara ịbụ ndị agụụ ihe ọjọọ na-agụ dịka agụụ ihe ọjọọ gụkwara ndị ahụ unu aghọkwara ndị na-ekpere arụsị dịka ụfọdụ n'etiti ha ghọrọ dịka e deworo ya n'akwụkwọ nsọ sị ndị Izrel nọdụrụ ala iri ihe na ịṅụ ihe ha wee bilie igwu egwu ka anyị gharakwa ịkwa iko dịka ụfọdụ n'etiti ha kwara wee daa nwa n'otu ụbọchị ọgụ nnu mmadụ abụọ na nnu iri na asaa na ọgụ iri ka anyị gharakwa ịnwa onye nwe anyị dịka ụfọdụ n'etiti ha nwara agwọ wee laa ha n'iyi unu atamukwala dịka ụfọdụ n'etiti ha tamuru onye mbibi ahụ wee laa ha n'iyi ma ihe ndị a na-emeri ndị ahụ n'ụzọ ihe atụ e dee ha n'akwụkwọ nsọ ka ha wee bụrụ ihe ịdụ anyị ọdụ ndị ọgwụgwọ oge ndị a ruteworo ya mere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 gbanarịnụ ikpere arụsị ana m ekwu dịka ana m agwa ndị nwere uche unu onwe unu tụlee ihe m na-ekwu iko nke ngọzi ahụ nke anyị na-agọzi ọ bụghị nwoke ọbara kraịst achịcha ahụ nke anyị na-ayawa ọ bụghị nwoke arụ kraịst n'ihi na otu achịcha dị anyị ọ bụ ezie na anyị dị ọtụtụ ma anyị bụ otu arụ n'ihi na anyị niile na-eketa oke n'otu achịcha ahụ lee na Izrel dịka anụ arụsị dị ndị na-eri àjà ha na ebe ịchụ àjà adịghị enwekọ gịnịkwa ka m na-ekwu na ihe a chụrụ na àjà nye arụsị bụ ihe ọbụla ma ọ bụ na arụsị bụ ihe ọbụla kama okwu na-ekwu bụ na ihe ndị mba ọzọ na-achụ na ha na-achụrụ ndị mmụọ ọjọọ ọ bụghịkwa Chineke ka a na-achụrụ ma achọghị m ka unu ghọọ ndị unu na ndị mmụọ ọjọọ na-enwekọ unu apụghị ịṅụ iko onye nwe anyị na iko ndị mmụọ ọjọọ unu apụghị iketa tebụl onye nwe anyị na tebụl ndị mmụọ ọjọọ ma ọ bụ anyị na-akpasu onye nwe anyị ekwuru anyị ka ya ike ihe niile ziri ezi na iwu ma ọ bụghị ihe niile bara uru ihe niile ziri ezi na iwu ma ọ bụghị ihe niile na-ewuli mmadụ elu dịka ka onye ọbụla ghara ịchọ ọdịmma nke aka ya kama ọdịmma nke mmadụ ibe ya ihe niile ọbụla a na-ere n'ahịa anụ rienụ ya ghara ịjụ ajụjụ n'ihi akọ na uche n'ihi na ụwa bụ nke onye nwe anyị na uju ya ọ bụrụ na onye ọbụla n'etiti ndị na-ekweghị akpọ unu n'oriri ọ bụrụkwa na unu achọ ije ihe ọbụla a na-edebe n'iru unu rienụ ya ghara ịjụ ajụjụ n'ihi akọ na uche ma ọ bụrụ na onye ọ bụla asị unu a chụrụ ihe a na àjà unu erila n'ihi onye ahụ nke gosiri ya na n'ihi akọ na uche akọ na uche ka m kwuru ọ bụghị nke aka gị kama akọ na uche nke mmadụ ibe gị n'ihi na gịnị mere akọ na uche ọzọ na-ekpe inwe onwe m ikpe ọ bụrụ na mụ onwe m ji ekele keta gịnị mere a na-ekwulu m n'ihi ihe ahụ nke mụ onwe m na-ekelere ekele ya mere mụnụ na-eri ihe mụnụ na-aṅụ ihe mụnụ na-eme ihe ọ bụla na-emenụ ihe niile ka e wee nye Chineke otuto Ụnụ aghọla ndị na-eme ndị Juu ma ọ bụ ndị Grik ma ọ bụ nzukọ Chineke ka ha sụ ngọngọ dịka mụ onwe m na-emekwa ihe na-atọ mmadụ niile n'ihe niile na-achọghị uru nke aka m kama uru nke mmadụ niile ka e wee zọpụta ha ndị kọrenti nke mbụ isi nke iri na otu ọnụ ndị na-eghomi m dịka mụ onwe m bụkwa onye na-eghomi kraịst ma ana m aja unu na unu na-echeta m n'ihe niile jisikwa ozizi ahụ enyere m n'aka unu idebe ike dịka m nyere ha n'aka unu idebe ma ana m achọ ka unu mata na kraịst bụ isi nke nwoke ọbụla nwoke bụkwa isi nke nwanyị chineke bụkwa isi nke kraịst nwoke ọbụla mgbe ọ na-ekpe ekpere ma ọ bụ mgbe ọ na-ebu amụma ọ bụrụ na o kpu ihe mkpudo n'isi ya ọ na-eme ka ihere mee isi ya ma nwaanyị ọbụla mgbe ọ dịghị ekpudo ihe n'isi ya n'ikpe ekpere ma ọ bụ n'ibu amụma ọ na-eme ka ihere mee isi ya n'ihi na ya na nwaanyị nke akọpụworo isi ya bụ otu ihe ahụ n'ihi na a sị na nwaanyị ekpudoghi onwe ya ihe n'isi ka akpachakwa agịrị isi ya ma a sị na ọ bụrụ nwanyị ihe ihere ka akpacha agịrị isi ya ma ọ bụ ka akọpụ isi ya ka ekpudo ya ihe n'isi n'ihi na nwoke ekwesịghị n'ezie ka ekpudo ya ihe n'isi ebe ọ bụ oyiyo na otuto nke Chineke ma nwaanyị bụ otuto nke nwoke n'ihi na nwoke esi na nwaanyị pụta kama nwaanyị siri na nwoke pụta n'ihi na ekeghịkwa nwoke n'ihi nwaanyị kama ekere nwaanyị n'ihi nwoke n'ihi nke a ka nwaanyị kwesịrị ịkpụ ihe ịrịba ama nke ike n'isi ya n'ihi ndị mmụọ ozi otu ọ dị nwaanyị adịghị ma nwoke anọghị ya nwoke adịghịkwa ma nwaanyị anọghị ya n'ime onye nwaanyị n'ihi na dị ka nwaanyị siri na nwoke pụta otu a ka nwoke sitekwara n'aka nwaanyị ma ihe niile si na Chineke pụta tụlenụ n'ime onwe unu ọ kwesịrị ka nwaanyị kpere Chineke ma ekpudoghi ya ihe n'isi ọbụna ụzọ ekere mmadụ ya onwe ya adịghị ezi unu na a sị na nwoke nwere ogologo agịrị isi na ọ bụrụ ya ihe ihere ma ọ bụrụ na nwaanyị nwere ogologo agịrị isi ọ bụrụ ya ihe otuto n'ihi na eyewo ya agịrị isi ya n'ọnọdụ ihe igbokwasị n'arụ ma ọ bụrụ na unu na-eche na onye ọbụla bụ onye na-ese okwu anyị onwe anyị ma ọ bụ nzukọ Chineke enweghị omenala dị otu a mana inye unu iwu a etoghị m unu na unu adịghị abịakọ n'otu ebe ka unu wee wee dịkarị mma kama ka unu wee jọkarị njọ n'ihi na ihe mbụ mgbe unu bịakọrọ na nzukọ a nụrụ na nkewa dị iche iche na-adị n'etiti unu ekwekwara m ya ụfọdụ n'ihi na iru otu dị iche iche aghaghị ịdịkwa n'etiti unu ka ndị awọpụtaworo wee ghọọ ndị pụtara ìhè n'etiti unu ya mere mgbe unu bịakọrọ n'otu ebe ọ bụghị iri nri anyasị nke onye nwe anyị n'ihi na mmadụ niile n'otu n'otu mgbe unu na-eri na-eburu ndị ọzọ ụzọ rie nri anyasị nke aka ha agụụ wee na-agụ otu onye onye ọzọ na-aṅụbigakwa mmanya oke ọ ga-abụ na unu enweghị nnọọ ụlọ iri ihe na ịṅụ ihe ọṅụṅụ n'ime ha ma ọ bụ unu na-eleli nzukọ Chineke mekwa ndị na-enweghị ihe ka ihere mee ha ọ bụ gịnị ka m ga-asị unu m ga-eto unu etoghị m unu na nke a n'ihi na mụ onwe m natara n'aka onye nwe anyị ihe m nyekwara unu n'aka idebe na onye nwaanyị jizọs n'abalị ahụ ka a rara ya nye n'aka mmadụ ọ na-arọ ogbe achịcha kelekwa wee nyawa ha sị nke a bụ arụ m nke a na-enye n'ihi unu na-emenụ nke a unu wee na-echeta m mgbe ha risịrị nri anya sị ọ narakwa iko otu ahụ sị iko a bụ ọgbụgba ndụ ọhụụ n'ime ọbara m na-emenụ nke a mgbe ọbụla unu ga-aṅụ ya ka unu wee na-echeta m n'ihi na mgbe ọbụla unu na-eri achịcha nke a na-aṅụkwa iko ahụ unu na-ekwusa ọgwụ onye nwe anyị ruo mgbe ọ ga-abịa ya mere onye ọbụla nke ga-eri achịcha ahụ ma ọ bụ nwe iko ahụ nke onye nwanyị anyị mgbe ọ na-ekwesịghị ikpe arụ na ọbara nke onye nwanyị anyị ga-ama ya maka mmadụ wapụta onwe ya otu a ka o rikwa n'ime achịcha ahụ ṅụkwa n'ime iko ahụ n'ihi na onye na-eri na-aṅụkwa ọ na-eri na-aṅụkwa ikpe ya onwe ya ma ọ bụrụ na ọ tụleghị arụ ahụ n'ihi nke ọtụtụ mmadụ n'etiti unu adịghị ike na-arịakwa nrịanrịa ndị dawokwara n'ụrọ nke ọnwụ abụghị mmadụ ole na ole ma ọ bụrụ na anyị atụle onwe anyị agaghị ekpe anyị ikpe ma mgbe a na-ekpe anyị ikpe onye nwe anyị na-esi anyị ihe site n'inye anyị ahụhụ ka e wee ghara ịmakọ anyị na ụwa ikpe ya mere ụmụnna m mgbe unu bịakọrọ n'otu ebe iri ihe cherenụ ibe unu ọ bụrụ na agụụ na-agụ onye ọbụla ya rie ihe n'ụlọ ya ka unu ghara ịbịakọ n'ụzọ ga-eweta ikpe ihe niile fọdụrụ ka m ga-edozi mgbe ọbụla m ga-abịa ndị kọrentị nke mbụ isi nke iri na abụọ ma okwu banyere onyinye nke mmụọ nsọ ụmụnna m achọghị m ka unu ghara ịmara unu matara na mgbe unu bụrụ ndị mba ọzọ a na-edufu unu iso arụsị ahụ dara ogbi n'ụzọ ọbụla a na-edu unu n'ihi nke eme m ka unu mara na ọ dịghị onye ọbụla nke na-ekwu okwu n'ime mmụọ nke chineke na-asị jizọs bụ anatema ọ dịghịkwa onye ọbụla pụrụ ịsị jizọs bụ onye nwe ma ọ bụghị n'ime mmụọ nsọ ma okike nke onyinye amara dị ma ọ bụ otu mmụọ nsọ ahụ okike nke ije ozi dịkwa otu onye nwe anyị ahụ dịkwa okike ihe a n'ọrụ dịkwa ma ọ bụ otu Chineke ahụ onye na arụsi ihe niile ike n'ime anyị niile ma a na-enye mmadụ niile n'otu n'otu n'etiti anyị ngosi nke mmụọ nsọ ka ọ wee baa uru n'ihi na a na-esite n'aka mmụọ nsọ nye otu onye okwu amamihe a na-enyekwa onye ọzọ okwu ọmụma dịka mmụọ ahụ na-achọ nyekwa ibe ya okwukwe n'ime otu mma ahụ nyekwa onye ọzọ onyinye amara niile ime ka arụ mmadụ dị ike n'ime otu mmụọ nke a nyekwa onye ọzọ nnụpụta nke ọlụ dị ike nyekwa onye ọzọ obubu amụma nyekwa onye ọzọ ịtụle mmụọ dị iche iche nyekwa ibe ya aha asụsụ dị iche iche nyekwa onye ọzọ ịsụgharị asụsụ ma ihe ndị a niile ka otu mmụọ ahụ na-alụsi ike naanị ya na-ekere mmadụ niile n'otu n'otu ebe onye ọbụla nọ ọ kere ya dịka ọ na-achọ n'ihi na dịka arụ anyị bụ otu nwekwa ọtụtụ ihe dị ya n'ime ma ihe niile nke dị n'arụ ọ bụ ezie na ha dị ọtụtụ ma ha bụ otu arụ otu a ka Kraịst dịkwa n'ihi na n'ime otu mmụọ nsọ ka e mere anyị onwe anyị niile baptizim ịba n'otu arụ ma ị bụ ndị Juu maọbụ ndị grik maịbụ ndị oru maọbụ ndị nwere onwe ha emekwala ka anyị niile nwa n'ime otu mmụọ nsọ n'ihi na arụ anyị abụghị naanị otu ihe nke dị ya n'ime kama ọ bụ ọtụtụ ihe ọ bụrụ na ụkwụ ga-asị n'ihi na abụghị m aka abụghị m nke arụ ọ bụghị ihe na-abụghị nke arụ n'ihi nke a ọ bụrụkwa na ntị ga-asị n'ihi na abụghị m anya abụghị m nke arụ ọ bụghị ihe na-abụghị nke arụ n'ihi nke a ọ bụrụ na arụdum bụ anya olee ebe ka ihe ọṅụṅụ dị ọ bụrụ na arụdum bụ ihe ọṅụṅụ olee ebe ka ihe ịnụ isisi dị ma otu ọ dị Chineke debere ihe dị n'arụ ha niile n'otu n'otu n'ime arụ dị ka ọ chọrọ ma a sị na ha niile bụ otu ihe dị n'arụ olee ebe ka arụ dị ma otu ọ dị ha dị ọtụtụ ihe dị n'arụ ma ha bụ otu arụ ọzọ anya apụghị isi aka mkpa gị akpaghị m ọzọkwa isi apụghị isi ụkwụ mkpa unu akpaghị m kama ọ bụ ihe ahụ dị n'arụ nke a na-eche na ha adịghị ike karị bụ ihe dị mkpa karị nke ukwuu akụkụ ahụ nke arụ nke anyị na-eche na adịghị asọpụrụ ha dịka akụkụ ọzọ akụkụ ndị a ka anyị na-enyebigakwa nsọpụrụ oke karị akụkụ arụ nke anyị nke na-adịghịkwa mma n'anya bụ nke mabigara oke karị ma mkpa akpaghị akụkụ arụ nke anyị nke mara mma kama Chineke tigwara arụ n'otu akụkụ arụ ahụ nke nsọpụrụ fọdụrụ ya iwe ka ọ na-enyebiga nsọpụrụ oke karị ka nkewa wee ghara ịdị n'arụ kama ka ihe dị n'arụ wee na-echegbu onwe ha nye ibe ha n'otu ụzọ ahụ ọ bụrụkwa na otu ihe nke dị n'arụ na-ahụ ahụhụ ihe niile dị n'arụ ahụ soro ya na-ahụhụ ahụhụ ọ bụrụkwa na a na-enye otu ihe dị n'arụ otuto ihe niile dị n'arụ ahụ soro ya ṅụrịkọ ọṅụ ma unu onwe unu bụ arụ nke kraịst bụrụkwa ihe dị n'arụ onye ọbụla n'akụkụ nke ya chineke debụkwara ụfọdụ n'ime nzukọ ya nke mbụ ndị ozi nke abụọ ndị amụma nke atọ ndị ozizi nke so ọlụ dị ike nke so ya onyinye amara dị iche iche ime ka arụ mmadụ dị ike inye aka iche isi aha asụsụ dị iche iche ọ ga-abụ na ha niile bụ ndị ozi ọ ga-abụ na ha niile bụ ndị amụma ọ ga-abụ na ha niile bụ ndị ozizi ọ ga-abụ na ha niile bụ ndị na-arụ ọrụ dị ike ọ ga-abụ na ha niile nwere onyinye amara ime ka mmadụ dị ike ọ ga-abụ na ha niile ji asụsụ dị iche iche na-ekwu okwu ọ ga-abụ na ha niile na-asụgharị asụsụ ma werenụ obi na-anụ ọkụ chụọ onyinye amara ndị a nke karịa ukwuu tụkwasị ihe ndị a ana m egosikwa unu ụzọ nke kachasị mma ndị kọrent nke mbụ isi nke iri na atọ a sị na eji m asụsụ dị iche iche nke mmadụ na nke ndị mmụọ ozi na-ekwu okwu ma enweghị m ịhụnanya aghụghọ m ọla na-ara ara ma ọ bụ àjà ọla na-ada ụda a na enwere m onyinye ibu amụma matakwa ihe omimi niile na ihe ọmụma niile a sịkwa na enwere m okwukwe niile nke mere m ga-enwe ike ibubiga ugwu ma enweghị m ịhụnanya abụghị m ihe ọbụla a sịkwa na enwere m ihe niile m nwere zụa ndị ogbenye a sịkwa na araara m arụ m nye ka e were m ọkụ ma enweghị m ịhụnanya abaghị m uru ọbụla ịhụnanya m nwere ogologo ntachi obi ọ nwekwara obiọma ịhụnanya adịghị ekwo ekworo ịhụnanya adịghị anya isi ọ dịghị afụli onwe ya elu ọ dịghị eme ihe na-adịghị mma n'anya ọ dịghị achọ ihe nke aka ya oke iwe adịghị enwe ya ọ dịghị agụ ihe ọjọọ emere ya ọ dịghị aṅụrị ọṅụ n'ime ajọ omume ma ọ na-eso eziokwu ṅụrịkọ ọṅụ ọ na-anagide ihe niile na-ekwere ihe niile na-ele anya ihe niile na-enwe ntachi obi n'ihe niile ịhụnanya adịghị ada mgbe ọbụla ma ọ bụrụ na ibu amụma dị a ga-eme ka ha ghara ịdị ire ọ bụrụkwa na asụsụ dị iche iche dị ha ga-agwụ ọ bụrụkwa na ihe ọmụma dị a ga-eme ka ọ ghara ịdị ire n'ihi na anyị maara na mkpirikpi anyị na-ebukwa amụma na mkpirikpi ma mgbe ọbụla ihe nke zuru oke ga-abịa a ga-eme ihe nke dị na mkpirikpi ka ọ ghara ịdị ire mgbe m bụrụ nwa ọhụụ ana m ekwu dịka nwa ọhụụ ana m atụkwasị uche n'ihe dịka nwa ọhụụ ana m agụ ihe dịka nwa ọhụụ ugbu a mgbe m ghọrọ okenye emewo m ka omume nwa ọhụụ ghara ịdị ire n'ihi na ugbu a anyị ji enyo hụ ihe n'ime ilu ma mgbe ahụ anyị ga-ahụri n'iru ugbu a m maara na mkpirikpi ma mgbe ahụ m ga-amazu dịka amazụkwara m ma ugbu a ka okwukwe olileanya ịhụnanya ihe atọ ndị a na-anọgide ma nke kachasị n'ihe ndị a bụ ịhụnanya ndị kọrent nke mbụ isi nke iri na anọ na-agbaso na ịhụnanya otu ọ dị were na obi na-anụ ọkụ chọọ onyinye amara niile nke mmụọ nsọ ma na-achọkarịnụ ka unu buo amụma n'ihi na onye ji asụsụ dị iche na-ekwu okwu ọ dịghị agwa mmadụ okwu kama ọ na-agwa Chineke n'ihi na ọ dịghị onye ọbụla na-anụ ihe ọ na-ekwu ma o ji mmụọ ya na-ekwu ihe omimi ma onye na-ebu amụma na-agwa mmadụ ibe ya okwu nke iwuli elu dịka ụlọ na nke nkasi obi na nke ngụgụ obi onye ji asụsụ dị iche na-ekwu okwu na-ewuli onwe ya elu dịka ụlọ ma onye na-ebu amụma na-ewuli nzukọ kraịst elu dịka ụlọ otu ọ dị ana m achọ ka unu niile ji asụsụ dị iche iche na-ekwu okwu ma achọkarịrị m ka unu na-ebu amụma onye na-ebu amụma kakwa onye ji asụsụ dị iche iche na-ekwu okwu ma ọ bụghị na ọ na-asụgharị ya ka e wee wuli nzukọ kraịst elu dịka ụlọ ma otu ọ dị ụmụnna m a sị na aga m abịakwute unu were asụsụ dị iche iche na-ekwu okwu uru gịnị ka m ga-abara unu a sị na agwaghị m unu okwu n'ụzọ mkpughe ma ọ bụ n'ụzọ ihe ọmụma ma ọ bụ n'ụzọ ibu amụma ma ọ bụ n'ụzọ ozizi ọbụna ihe na-ejighị ndụ mgbe olu ha na-ada ụda ma ọ bụ ọja ma ọ bụ ụba akwara ọ bụrụ na ọ dịghị ihe dị iche iche n'olu ha a ga-esi agha mara ihe a na-afụ ma ọ bụ nke a na-akpọ n'ihi na a sịkwa na opi na-ada nke a na-amaghị isi ya onye ga-akwadebe onwe ya ije agha otu a unu onwe unu kwa ma ọ bụrụ na unu ejighị ire kwuo okwu dị mfe ịghọta a ga-esi agha mara ihe a na-ekwu n'ihi na unu ga na-ekwu okwu nye ifufe a ga-asị na ọtụtụ aha ọlụ dị iche iche dị n'ụwa ọ dịghịkwa ihe ọbụla nke na-enweghị ọlụ ya mere a sị na amataghị m isi ọrụ ahụ m ga-abụ onye na-asụ asụsụ ọzọ n'anya onye ahụ na-ekwu okwu onye ahụ na-ekwu okwu ga-abụkwa onye na-asụ asụsụ ọzọ n'anya m otu a unu onwe unu kwa ebe unu bụ ndị na-ewere obi na-anụ ọkụ chọọ onyinye niile nke mmụọ nsọ na-achọnụ ka unu wee babiga oke n'ime ha ka e wee wulie nzukọ kraịst elu dịka ụlọ n'ihi nke a onye ji asụsụ dị iche na-ekwu okwu ya kpere Chineke ka ọ wee sụgharịa n'ihi na asị na eji m asụsụ dị iche na-ekpe ekpere mmụọ m na-ekpe ekpere ma uche m amịghị mkpụrụ ọ bụ gịnịkwa m ga-eji mmụọ m kpee ekpere ma m ga-ejikwa uche m kpee ekpere m ga-eji mmụọ m bụ abụ ma m ga-ejikwa uche m bụ abụ ọma ma emeghị otu a onye nọ n'ọnọdụ onye na-amụtaghị akwụkwọ ga-esi agha asị amen ahụ mgbe ị na-ekele ekele ma ọ bụrụ na iji mmụọ gị na-agọzi ebe ọ na-amataghị ihe ọ bụla ị na-ekwu n'ihi na ọ bụ ezie na gị onwe gị na-ekele nke ọma ma ewulighị ibe gị elu dịka ụlọ ekele m Chineke na-eji m asụsụ dị iche iche na-ekwu okwu karịa unu niile otu ọ dị n'ime nzukọ Kraịst ana m achọ ka m ji uche m kwuo mkpụrụ okwu ise ka m were okwu ọnụ m zikwa ndị ọzọ ihe karịa ikwu oru nnu okwu na nnu ise n'asụsụ dị iche ụmụnna m unu abụla ụmụntakịrị n'uche unu kama bụrụnụ ụmụ ọhụụ n'obi ọjọọ ma n'uche unu bụrụnụ ndị tozuru oke n'ime iwu Chineke ka e deworo ya sị m ga-eji mmadụ ndị na-asụ asụsụ dị iche jikwa egbugbere ọnụ nke ndị dị iche gwa ndị nke okwu ma ọ na otu a ha agaghị anụ olu m ka onye nwe anyị kwuru ya mere asụsụ dị iche iche ndị a emere ka ha bụrụ ihe ịrịba ama ọ bụghị ihe ndị kwere ekwe kama nye ndị na-ekweghị ekwe ma emere ibu amụma ka ọ bụrụ ihe ịrịba ama ọ bụghị ihe ndị na-ekweghị ekwe kama nye ndị kwere ekwe ya mere a sị na nzukọ Kraịst dum bịakọrọ n'otu ebe a sịkwa na ha niile ji asụsụ dị iche iche na-ekwu okwu ma ọ bụrụ na ndị na-amụtaghị akwụkwọ ma ọ bụ ndị na-ekweghị ekwe ga-abata ha agaghị asị na anya adịghị unu mma ma a sị na ha niile ebu amụma ma ọ bụrụ na onye na-ekweghị ekwe ma ọ bụ onye na-amụtaghị akwụkwọ ga-abata ha niile na-atụ ya mmehie ya n'anya ha niile na-ekpekwa ya ikpe ihe nzuzo niile nke obi ya apụta ìhè ọ ga-esi otu a daa kpuchie iru n'ala kpọkwa isi ala nye Chineke na-ekwupụta na ọ bụ ezie na Chineke nọ n'etiti unu ọ bụ gịnịkwa ụmụnna m mgbe ọbụla unu bịakọrọ n'otu ebe unu niile n'otu n'otu ji abụ ọma ji ihe ozizi ji ihe mkpughe ji asụsụ dị iche ji ịsụgharị asụsụ ka e mee ihe niile ka e wee wuli mmadụ niile elu ka ụlọ ọ bụrụ na onye ọbụla ji asụsụ dị iche na-ekwu okwu ka ọ bụrụ ihe ra ka mmadụ abụọ ga-ekwu ma ka ha ghara ịka mmadụ atọ ka ha kwukwa n'usoro ka otu onye sụgharịkwa ma a sị na ọ dịghị onye na-asụgharị asụsụ nọ n'etiti unu ya kpuchie ọnụ ya n'ime nzukọ kraịst ya gwa onwe ya na chineke okwu ka ndị amụma kwukwa okwu mmadụ abụọ ma ọ bụ mmadụ atọ ka ndị ọzọ tụlekwa ma a sị na ekpughere onye ọzọ nke nọdụ n'akụkụ ya ihe ka onye mbụ kpuchie ọnụ ya n'ihi na unu niile pụrụ ibu amụma n'otu n'otu ka mmadụ niile wee mụta ihe ka e wee kasikwa mmadụ niile obi a na-edokwa mmụọ niile nke ndị amụma n'okpuru ndị amụma n'ihi na Chineke abụghị Chineke nke aghara kama ọ bụ Chineke nke udo otu ọ dị n'ime nzukọ niile nke ndị nsọ ka ndị inyom unu kpuchie ọnụ ha n'ime nzukọ unu n'ihi na ekweghị ha ka ha kwuo okwu kama ka ha doo onwe ha n'okpuru ike dịka iwu Chineke na-ekwukwa ọ bụrụkwa na ha na-achọ ịmụta ihe ọbụla ka ha jụọ dị nke aka ha n'ụlọ n'ihi na ọ bụ ihe ihere ka nwaanyị kwuo okwu n'ime nzukọ kraịst ọ ga-abụ na okwu chineke si n'ebe unu nọpụta ma ọ bụ o ruru naanị unu ọ bụrụ na onye ọbụla na-eche na ya bụ onye amụma ma ọ bụ onye nwere onyinye mmụọ nsọ ya mazụ ihe m na-edegara unu n'akwụkwọ na ha bụ ihe onye nwe anyị nyere n'iwu ma ọ bụrụ na onye ọ bụla amaghị ihe ndị a ọ bụ onye a na-amaghị ama ya mere ụmụnna m werenụ obi na-anụ ọkụ chọọ ka unu bụ amụma unu egbochikwala iji asụsụ dị iche iche na-ekwu okwu maka eme ihe niile n'ụzọ dị mma n'anya na n'usoro ndị kọret nke mbụ isi nke iri na ise ma emee m ka unu mara ụmụnna m ozi ọma ahụ nke m ziri unu nke unu natakwara nke unu na-eguzokwa n'ime ya nke sitekwara zọpụta unu ma ọ bụrụ na unu jidesie ya ike bụ aha okwu njizi unu ozi ọma ahụ ma a sị na ọ bụghị na unu kwere n'efu n'ihi na enyere m n'aka unu na mbụ ihe m natakwara idebe na kraịst nwụrụ n'ihi mmehie anyị niile dị ka ihe e dewuru n'akwụkwọ nsọ si dị na erikwara ya na emekwara ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ dị ka ihe e dewuru n'akwụkwọ nsọ si dị na o mekwara ka kifas hụ ya anya emesịa o mere ka ndị ozi iri na abụọ ahụ hụ ya anya emesịa o mere ka ndị karị nnu mmadụ na ọgụ ise n'etiti ụmụnna anyị hụ ya anya n'otu mgbe ndị ka n'ọnụ ọgụgụ n'etiti ndị ahụ na-anọgide ruo ugbu a ma ụfọdụ adawo n'ụra ọnwụ emesịa o mere ka James hụ ya anya emesịa o mere ka ndị ozi niile hụ ya anya ma n'ikpeazụ ha niile dịka nwa amụkworo amụkwo o mere ka mụ onwe m hụkwa ya anya n'ihi na mụ onwe m dịkarịsịrị nta n'etiti ndị ozi ebe m na-erughị ka akpọọ m onye ozi n'ihi na esogburu m nzukọ Chineke ma site na amara Chineke abụ m ihe m bụ ahụkwara na amara ya nke e nyere m abụghị ihe efu kama adọgbubigara m onwe m oke n'ọlụ karịa ha niile ma ọ bụghị mụ onwe m kama amara Chineke nke soro m ya mere ma ọ bụrụ mụ onwe m ma ọ bụ ndị ahụ otu a ka anyị na-ekwusa otu a ka unu kwekwara ma ọ bụrụ na a na-ekwusa na-emewo ka kraịst si na ndị nwụrụ anwụ bilie ụfọdụ n'etiti unu si aṅa na-ekwu na mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ adịghị ma ọ bụrụ na mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ adịghị emeghịkwa ka kraịst si n'ọnwụ bilie ma ọ bụrụ na emeghị ka kraịst si n'ọnwụ bilie ya mere ihe anyị na-ekwusa bụ ihe efu okwukwe unu bụkwa ihe efu ọzọkwa a na-ahụ na anyị bụ ndị ama ụgha nke Chineke n'ihi na anyị gbara ama megide Chineke na o mere ka Kraịst ahụ si n'ọnwụ bilie bụ onye ọ na-emeghị ka o si n'ọnwụ bilie ma ọ bụrụ na ọ bụ ezie na-emeghị ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie n'ihi na a sị na emeghị ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie emeghịkwa ka Kraịst si n'ọnwụ bilie ma ọ bụrụ na emeghị ka kraịst si n'ọnwụ bilie okwukwe unu bụ ihe efu unu na-anọ na mmehie niile unu ugbu a ya mere ndị dakwara n'ụra ọnwụ n'ime kraịst lara n'iyi a sị na ọ bụ naanị na ndụ a ka anyị nwewere olileanya anyị n'ime kraịst anyị bụ ndị kwesịrị ebere karị mmadụ niile ma otu ọ dị emewo ka kraịst si na ndị nwụrụ anwụ bilie mkpụrụ mbụ nke ndị daworo n'ụra ọnwụ n'ihi na ebe ọnwụ sitere n'aka mmadụ mbilite na ọnwụ nke ndị nwụrụ anwụ sitekwara n'aka mmadụ n'ihi na dịka ọnwụ dịrị mmadụ niile n'ime Adam ọ bụkwa otu a ka a ga-eme ka mmadụ niile dị ndụ n'ime Kraịst ahụ ma mmadụ niile n'otu n'otu n'usoro nke aka ha Kraịst dị ka mkpụrụ mbụ emesịa ndị nke Kraịst ọbịbịa ya emesịa ọgwụgwụ ihe niile ga-abịa mgbe ọbụla ọ ga-arara alaeze ya nye n'aka Chineke onye bụkwa nna mgbe ọbụla ọ ga-emeworị ka ọbụbụ isi niile na ịchị isi niile na ike niile ghara ịdị ire n'ihi na ọ ghaghị ịbụ eze ruo mgbe a ga-edebe oweori ndị iro ya niile n'okpuru ụkwụ ya dịka onye iro ikpeazụ a gaji ime ka ọnwụ ghara ịdị ire n'ihi na ihe niile ka o doro n'okpuru ụkwụ ya abụọ ma mgbe ọbụla oge kwuo ekwuore si edowe ihe niile n'okpuru ya ọ pụtara ihe na ọ nọghị ya bụ onye doro ihe niile n'okpuru ya ma mgbe ọbụla a ga-edowori ihe niile n'okpuru ya mgbe ahụ ka a ga-edo ọkpara ahụ onwe ya n'okpuru onye ahụ nke doro ihe niile n'okpuru ya ka Chineke wee bụrụ ihe niile n'ime ihe niile n'ihi na a sị na ọ dịghị otu a gịnị ka ha ga-eme bụ ndị a na-eme baptizim n'ọnọdụ ndị nwụrụ anwụ ọ bụrụ na emeghị ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie ma ọlị ọ bụkwa gịnị mere a na-eme ha baptizim n'ọnọdụ ha gịnị mekwara anyị onwe anyị na-anọ n'ize ndụ oge awa niile ọbụla eji m ịnya isi ahụ na-arụ unu ụmụnna m nke m na-anya n'ime kraịst jizọs onye nwe anyị wee kwusie ike na ana m anwụ kwa ụbọchị ọ bụrụ na abụ m onye na-alụ ọgụ megide anụ ọhịa n'Efesọs dịka mmadụ si eme uru gịnị baara m ọ bụrụ na emeghị ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie ka anyị rie nwụkwa n'ihi na echi ka anyị ga-anwụ unu ekwela ka eduhie unu mkparịta niile ọjọọ na-emebi omume ọma sinụ n'ụra mmanya teta n'ụzọ ezi omume unu emeghekwala n'ihi na ụfọdụ na-enwe amaghị ihe banyere Chineke ana m ekwu nke a ka m mee unu ihere n'iru ma otu onye ga-asị esi aṅa eme ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie ọ bụkwa aha arụ gịnị ka ha ji bịa onye na-enweghị uche adịghị eme ka mkpụrụ gị onwe gị na-agha dị ndụ ma ọ bụrụ na ọ nwụghị anwụ ihe ị na-aghakwa ọ bụ ya arụ ga-apụta ka ị na-agha kama ọ bụ mkpụrụ efu ma eleghị anya ọ ga-abụ ọka ma ọ bụ mkpụrụ ọbụla n'ime mkpụrụ fọdụrụ ma Chineke na-enye ya arụ dị ka ọ chọrọ na-enyekwa mkpụrụ ọbụla n'ime mkpụrụ niile arụ nke aka ya anụ arụ niile abụghị otu anụ arụ kama otu anụ arụ nke mmadụ dị anụ arụ ọzọ nke anụmanụ dịkwa anụ arụ ọzọ nke nnụnụ dịkwa anụ arụ ọzọ nke azụ dịkwa arụ nke eluigwe na arụ nke ụwa dịkwa ma ebube nke arụ nke eluigwe bụ otu ebube nke arụ nke ụwa dịkwa iche otu ebube nke anyanwụ dị ebube ọzọ nke ọnwa dịkwa ebube ọzọ nke kpakpando dịkwa n'ihi na otu kpakpando dị iche na-arụ kpakpando ọzọ na ebube otu a ka mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ dịkwa a na-agha ya n'ire ure a na-eme ka o si n'ọnwụ bilie na ere ure a na-agha ya n'ihe ihere a na-eme ka o si n'ọnwụ bilie n'ebube a na-agha ya na-adịghị ike a na-eme ka o si n'ọnwụ bilie n'ike a na-agha ya arụ nke mkpụrụ obi na-achị a na-eme ka o si n'ọnwụ bilie arụ nke mmụọ dị n'ime ya na-achị ọ bụrụ na arụ nke mkpụrụ obi na-achị dị arụ nke mmụọ na-achị dịkwa otu a ka edewokwara ya n'akwụkwọ sị mmadụ mbụ bụ adam ghọrọ mkpụrụ obi dị ndụ adam ikpeazụ ghọrọ mmụọ nke na-enye ndụ otu ọ dị nke mmụọ na-achị ebughị ụzọ kama ọ bụ nke mkpụrụ obi na-achị emesịa nke mmụọ na-achị soro mmadụ mbụ sitere n'ala ejikwara aja kpụ ya mmadụ nke abụọ sitere n'eluigwe aha mmadụ onye ahụ ejiri aja kpụ dị mmadụ dị otu a ka ndị eji aja kpụ dịkwa ọzọ aha mmadụ onye eluigwe ahụ dị mmadụ dị otu a ka ndị eluigwe dịkwa dịka anyị yirikwa onyinyo nke onye ahụ eji aja kpụ anyị ga-eyirikwa onyinyo nke onye eluigwe ahụ ma nke a ka m na-ekwu ụmụnna m na anụ arụ na ọbara apụghị iketa alaeze Chineke ihe na eru ure eketaghịkwa ereghị ure lee agwa m na ihe omimi ọ bụghị anyị niile ga-ada n'ụra ọnwụ ma a ga-ewu anyị niile n'oge dịkarịsịrị nta n'otu ntabi anya mgbe a ga-afụ opi ikpeazụ n'ihi na a ga-afụ opi a ga-emekwa ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie na-apụghị ire ure a ga-ewokwa anyị ụwa anyị n'ihi na arụ a nke pụrụ ire ure aghaghị iyikwasị ereghị ure arụ a nke pụrụ ịnwụ anwụ aghaghị iyikwasị anwụghị anwụ ma mgbe ọbụla arụ a nke pụrụ ire ure ga-eyikwasịwo ori ereghị ure mgbe arụ a nke pụrụ ịnwụ anwụ ga-eyikwasịwo ori anwụghị anwụkwa mgbe ahụ okwu ahụ edoworo n'akwụkwọ nsọ ga-eme bụ eloro ọnwụ rue mmeri ọnwụ ole ebe mmeri gị dị ọnwụ ole ebe ihe ọgbụgba gị dị ihe ọgbụgba nke ọnwụ bụ mmehie ike nke mmehie bụkwa iwu ma ekele dịrị Chineke onye na-enye anyị mmeri site n'aka onye nwe anyị Jizọs Kraịst ya mere ụmụnna m m hụrụ n'anya guzosie n'ike bụrụnụ ndị a na-apụghị iropu eropu ndị na-alụbiga ọlụ onye nwanyị oke mgbe niile ebe unu matara na ndogbu unu na-adọgbu onwe unu n'ọlụ abụghị ihe efu n'ime onye nwanyị ndị kọrent nke mbụ isi nke iri na isii ma okwu banyere ụtụ a na-atụrụ ndị nsọ dịka m nyere nzukọ kraịst dị na galeshia iwu unu onwe unu mekwa otu a kwa ụbọchị mbụ n'izu ụbọchị asaa ka unu niile n'otu n'otu debe ihe n'ụlọ na-akpado ya otu ihe na-agara onye ọbụla nke ọma ka a ghara ịnara ụtụ mgbe ọbụla m ga-abịa ma mgbe ọbụla m bịaruru ndị ọbụla unu ga-anwapụta m ga-ewere akwụkwọ ozi ziga ndị ahụ iburu ihe amara unu jee Jerusalem ma a sị na ọ kwesịrị ka mụ onwe m jekwa ha ga-eso m jee ma m ga-abịakwute unu mgbe ọbụla m ga-agabiga n'ime Masedonia n'ihi na agaje m ịgabiga n'ime Masedonia ma eleghị anya na nke unu ka m ga-anọgide ma ọ bụ na ọ bigakwa na mgbe oyi ka unu wee dupu m n'ije m ebe ọbụla m na-aga n'ihi na achọghị m ịhụ unu ugbu a n'ụzọ ijem n'ihi na ana m ele anya na m ga-anọgide na nke unu oge ụfọdụ ma a sị na onye nwe ga-ekwe ma m ga-anọgide n'Efesọs ruo oge pentikọst n'ihi na emegheworo m ọnụ ụzọ dị ukwuu nke a ga-ejikwa lụsi ọlụ ike ọzọ ọtụtụ ndị na-emegide m ma sị na Timoti abịa lezienụ anya ka ọ nọgide na nke unu na-atụghị egwu n'ihi na ọ na-alụ ọlụ onye nwe anyị ka mụ onwe m na-alụkwa ya mere ka onye ọbụla ghara ịkpọ ya ihe efu kama tụpụrụ ya n'ije ya n'udo ka ọ wee bịakwute m n'ihi na ana m ele anya na oge ga-eso ụmụnna anyị bịa ma okwu banyere apolos nwanne anyị arịọrọ m ya ọtụtụ arịrịọ ka o soo ụmụnna anyị bịakwute unu ma ihe ọ chọrọ abụghị ka ọ bịa ugbu a ma ọlị ma ọ ga-abịa mgbe ọbụla ọ were ohere na-echenụ nche na-eguzosi n'ike n'okwukwe unu bụrụnụ ndị ikom na-adịnụ ike ka eme ihe unu niile n'ịhụnanya ma arịọ m na ụmụnna m unu matara ezinụlọ Stefanas na ọ bụ mkpụrụ mbụ nke Akaya na ha dokwara onwe ha ijere ndị nsọ ozi ka unu onwuru unu dokwa onwe n'okpuru mmadụ dị otu a na n'okpuru onye ọbụla nke soro anyị na-alụkọ ọlụ onye na-adọgbukwa onwe ya n'ọlụ ana m aṅụrịkwa ọṅụ na ọbịbịa nke Stefnas na Fortunatus na Akaikos n'ihi na ndị ahụ mezuru ihe fọdụrụ unu imere m n'ihi na ha mere ka mmụọ nke m na nke unu zuru ike ya mere mazụ unu mmadụ dị otu a nzukọ kraịst niile nke dị n'eshia na-ekele unu akwila na priska na-ekele unu ọtụtụ ekele n'ime onye nwe anyị ha na nzukọ kraịst nke dị n'ụlọ ha ụmụnna anyị niile na-ekele unu were na ịzụtụ ọnụ dị nsọ kelerịta ibe unu ekele nke mụ pọl nke nji aka nke m dee ọ bụrụ na onye ọbụla adịghị ahụ onye nwe anyị n'anya ka ọ bụrụ anatema onye nwe anyị na-abịa ka amara nke onye nwe anyị jizọs kraịst dịnyere unu ịhụnanya nke m dịnyere unu niile n'ime kraịst jizọs amen